ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem abụ mmezie nwanne ụnụ nwoke obi chukwu tony obere chukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word Radio ministri akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ka nnọkọ anyị n'ụbọchị nke taa wetara anyị ngọzi pụrụ iche na mmụta pụrụ iche ka afa chineke bụrụ ihe a gozi agozi n'ikpeazụ wenụkwa mgba mgbaama pụrụ iche dịka otu wee kwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa ileba anya na akwụkwọ jenesis akwụkwọ jenesis isi iri atọ jenesis isi iri atọ na-agụ amaokwu nke iri abụọ na asaa wee ruo na amaokwu iri atọ genesis 30:27 to 30 genesis isi iri atọ amaokwu iri abụọ na asaa wee ruo na amaokwu iri atọ ọsi leba ngwa esi ya biko ọ bụ na ahụtawo m amara n'iru gị gị nọgide n'ihi na arịbawo m ama na jehova agọziwo m n'ihi gị ọ sịkwa kpara m oke ụgwọ ọlụ gị m ga-enyekwa gị ọ ya gị onwe gị amawuo ofufe m feworo gị n'ihe anụ ụlọ gị ghọworo n'aka m n'ihi na nwata ka ihe nwere bụ tutu mụ abịa ma ọ basawo ọtụtụ jehova agọziokwa gị n'ije ụkwụ m ma ugbu a olee mgbe ka mụ onwe m ga-emekwara m ụlọ m ka chineke gọzie okwu nke a ka onye anyị ngọzi pụrụ iche n'ụbọchị taa dịka o si wee kwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe bụ isiokwu anyị ga-abụ ngozi adịwuo maka ihi gị ngozi adịwuo maka ihi gị ndị agọziri agọzi ka ụmụ chineke bụ ndị hụrụ chineke n'anya na ndị na-atụ egwu chineke bụ ndị nke nwere ngọzi pụrụ iche n'ihi na akwụkwọ pọl dịga ndị efesọs n'isi nke mbụ na amaokwu nke atọ ọ sị na ngọzi na-adịrị chineke bụ nna nke jizọs kraịst onye gọziwere anyị n'ihe niile dị n'elu kasị elu n'ime jizọs kraịst efu na ndị nke chineke bụ ndị nke nwere ngọzi pụrụ iche Ngozi ha enweghị nkwụsị Ngozi ha anaghị agbakasị ahụ ngọzi ha na-esi n'ọgbọ wee ruo n'ọgbọ ọ na-esi n'ụmụ ọ na-esi na nna fere n'ụmụ si n'ụmụ fere n'ụmụ na-adịgide ruo mgbe ebighị ebi lekene ngọzi nke Ibrahim, ngọzi nke Ibrahim, ngọzi nke Chineke gọziri Ibrahim bakwunyere Azik ngọzi nke Azik bakwunyere Jekọb ngọzi nke Jekọb bakwunyere ụmụ Izrel niile ilewezie na ọgba ha niile na ebo ha niile ịbata na Juda efu ngọzi nke a n'isi juda banyere david wee digide banyere solomon digide wee ruo ọgbọ nke jizọs kraịst efu na ngozi a bụ ngozi si n'aka chineke bịa eluigwe maka maka ya eluigwe na-awụsa ngozi pụrụ iche n'ebe ndị nke matara chineke nọ akwụkwọ ebe anyị gụpụtara nke n'akwụkwọ jenesis akụkọ a na-egosi anyị mgbaka jekọb mgbe jekọb gbara gbaraga na nke laban onweghị ihe o ji bịa nke laban sọsọ naanị otu mkpara o wee bụrụ onye jere laban ozi gbara odibo dịka o si wee kwesị nọgide ọbụla dị na ọ ruo ahọ kwuru ahọ nke bara na ahọ iri abụọ o wee ruo mgbe ọ chọrọ ịlaghachizi n'obodo nke ka o si ebe ahụ wee chọmazie na-akara aka chọkwazie ka onye nwere onwe ya n'ihi na belaban laban ọlụgo nwanyị mụta ụmụ ọ belaban laban ka ha zie n'ihi na chineke wee ghọ ka o wee biri n'ala nke ekwere na ekwere ebraham na nkwa ebe nke aziki ha bi n'obodo nke laban wee na-akọwa ma ya bụ onye kwuru okwu a wee sị na ya achọpụtara na ya amatawo na ụba ya niile na ngọzi ya na ihe akwakwa na ihe enwe enwe pụrụ iche kemgbe jekọb batara na ngwuru ya nọ maka n'ihi jekọb ka chineke ji wee gọzie gozibiga oke jekọb ya na na abụ wee tụọ ero na-etu akọwezi anya etu akọwezi ya adị ka ya wee nwee ike inwe akụ nke wee si n'ebe nke laban wee pụwa o ihe ndị a niile wee gaa na ha dịka efe na mgbe ha kewasịrị achọrọ m ka inwe ohere ka ego akwụkwọ a akwụkwọ jenesis ebe anyị gụpụtara ka ị n'isi njedebe n'isi mbido were n'ebe o jedebere ka ịfụ ka Chineke si alụrụ ndị nke ya ọlụ ka ihe ndị a wee kasie gị obi ọbụla dị nke Chineke ike mgbe ha mesịrị nke a ihe ọbụla nke Jekọb tiri aka etu ahụ ha si kpachaa oke Chineke gọzie Jekọb na atụrụ ya na igwe ewu ya karịsịa ọbụla dịkarịa nke Laban o doghị anya na ihe a Laban kwuru bụ ezie na Chineke agọziwo na nwa bụ laban site na ihi jekọb gịnị ka mmụọ chọrọ ka anyị mata n'ụbọchị nke taa na gụnwa bụ onye a gọziri agọzi n'ezinụlọ gị gụnwa bụ onye eweta ngọzi nye ngwuru ebe isi gụnwa bụ onye eweta ngọzi nye ebe ọbụla nke ị nọ maka gịnị n'ihi na ịbụ nwa nke chineke nwa nke chineke bụ ihe nke ụwa nwa nke chineke bụ nnu nke ụtọ nke ụwa nwa nke chineke bụ onye ya abụọ pụta ọkwụrụ n'eziokwu na ịfụnanya na ịkpaso mmadụ ibe ha agba nke ziri ezi nwa nke chineke na-akwụ n'ihe ziri ezi mgbe na-achọ ka ị mata gị onye na-ege ntị ebe nwa nke chineke n'ihi na ịbụrụ nwa nke chineke ị ga-enweta ngọzi pụrụ iche ebụrụ nwa nke chineke ị ga-enweta amara pụrụ iche ebụrụ nwa nke chineke ị ga-enweta ihe nketa pụrụ iche n'ihi na ndị nke nọ n'ime jizọs ndị a bụ ndị nke pụrụ iche ka ị wee bụrụ onye ngọzi na onye agọzi agọzi nye ezinụlọ gị nye ebe ọbụla ka ị nọ nye n'ihe niile nke ọbụla ka ị na-eme ngọzi adịwo maka n'ihi gị achọrọ nke ka ịmata na chineke bụ onye nke na-eso gị na onye nke iso akwụkwọ nsọ wee mee ka anyị mara sị na ngọzi nke chineke na na ngọzi nke chineke na ngọzi nke chineke ọ na-eweta udo na-ewetakwanye amara pụrụ iche ile anya efuna mgbe jekọb na leba mechaziri nke a jekọb bụ bụrụzi onye bawara ụba wee na-aga site ka dị onye na-ege ntị ọ bụ na jizọs kraịst bụrụ onye na-achị achị n'ime ndụ gị bụrụ onye nyere nwe udo ọ ga-enye gị amara ọ ga-eme ka ị pụọ n'oru ọ ga-eme ka ịkwudosie ike ị wee bụrụkwa onye na-enye ihe nye ndị ọzọ bụrụkwa onye na-enye ngozi nye ndị ọzọ n'ihi na mgbe ọbụla ịbịa n'etiti ha ha ga-ama na ihe dị iche dị ha ga-ama na ihe abatagwo ha ga-ama na nwa nke eze eluigwe abatawo etu a ka o si kwesị ịdị ebe ọ bụla ị nọ n'ogede ugbu a wee na-ege ntị wee na-anụ olu a ị nabatagwo jizọs kraịst dịka onye nwe na onye nzọpụta ọ bụ na imebeghị nke a ebe a ka ihe esi wee bidogodi n'ihi na nke abụọ ntọala nke pụrụ iche enwe ntọala nke na ịkwụnye n'ime jizọs mgbe ahụ ka a ga etinye gị ihe akwakọ n'ihe enwe enwe akwụkwọ nsọ mere ka anyị mata n'akwụkwọ matu isi nke isii amaokwu nke iri atọ na atọ ọ sị na a ga-eburu ụzọ chọọ alaeze chineke na ezi omume mgbe ha ka ihe ndị ọzọ fọdụrụnụ bụ ihe a ga-eji kpọjuru gị aka bụ ihe a ga-eji tinyere gị mgbe ị na-eme nke a ị ga-enwe nzọpụta na nghọta na ngọzi pụrụ iche welata isi n'ebe ọ bụla n'ogede ugbu a ka mkpere chineke onye nsọ chineke pụrụ ime ihe niile onye ike niile dị n'ọbụ aka ya lee ndị oru gị ndị a ndị hulatara isi ịnabata jizọs kraịst dịka onye nwe ha na nzọpụta ha onye nwe mere ha ebere kagbuo afa ha n'akwọ nke ọnwụ debanye afa ha n'akwọ nke ndụ ka ha bụrụ ndị nke ya eketa oke na alaeze gị onye nwe anyị gị na-eme nke a ka afa gị bụ ebule ha gozi agozi n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emere gị onye mere nke a mata na ụzọ nke isonyere bụ ụzọ nke ngozi iyi ejisi ike na-esonye n'ekpere na-agụ akwụkwọ nsọ nke chineke ụtụtụ ehihie n'abalị na-esonye ndị nke kraịst na nzukọ ka ị e wee na-enwe mmụta na ịtụ egwu na ihe pụrụ iche na ngọzi nke chineke ị ga-afụkwanye uru ọ bara mgbe ị na-eme nke a ị ga-afụ ihe dị iche n'ime ndụ gị matanị na ozi ọma na-eto unu nso dị site na ụlọ ụlọọrụ ndị Life world Radio Ministry unu nwee akọ mgba ama makwa na ajụjụ unu enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 ka udo nke Chineke nke chasị donye dị nro n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị